akacha ire gịnị mere ire bụ ya ihe eh, e, eh, e, ka a na-eme nwatakịrị nke aha ya nwụ gịnị ajịkọba ajị ewere igwe iji ekwu okwu nke bụrụ onyonyo sheme anyị sheme anyị shechacha anyị na anyị kwuru nga ahụ o shekọrọ ya maka ha nwaanyị ị na-ahụ ya were ya kụwa ya nga ahụ kụwa ya ode me gị onweghị ala ogwede ire ya iwe aha ego ga gbara baa nga bịa nwụọ n'ige iji ekwu ka. ịhụnaga nwoke ma gị ma ọjị ahụ anụwo bịa mgbechi olee kwesịrị ịnọ nga eme gị bịa mgbechi mgbechi ka mgbechi mkparị ya iji mechie ọnụ bụla ka ịla ike hụ ya ịma achị gị aga maka iji taa ọhịa e gị epet gị mekuru gị ehe mechie ọnụ mechie ee mechie ya ekwukwara nna iwekwara ewu ka nwa nna lekpoji gbasa gị bụrụ ewu abụrụ gị ekuri aka nwa elekwanụ ka na ekwenụ m arụ arara bụ ụkwa gị nga ahụ ọgịwọ ọgịwọ ashị ọrụ n'owu oh n'owu okay. See how good my son is. Bruno is a good child. Wow. Eh? it had been long I've been expecting this for him to, to bring me these things. So thank you. Huh? It's okay, Uncle. It's yes. okay. You know because um, you know he's so, he's quite busy over there. Uh, he, he can come over right now. So and uh, because he knew I, am coming to see my parents, so he yes. had to deliver this, you know. So oh, thank you. He very asked me much. to deliver this to you. Thank you, thank you, my son. It's okay. It's okay. How are you people doing over We're there? We're doing pretty good. I'm awesome. I'm awesome. Very good. Yeah. Oh no, eh? Isoma. Mm-hmm. Hey, we will mention for Anadi. Is that so? Eh. You are welcome. Take it inside and then. Thank eh. eh. hmm. you. Mention about that. Jama, I don't know. I thought I should give you much. Let me, me, let me take one or two Okay, Okay. Hello. Uh -huh. owu ime na. Isioma. Iliwele ewu a. Ee, eh, eliwele m onye owu ime na. Eh, eh. Ngwa gwa nna gị. aga m ebe ahụ ya nna nsogbu anọ imenachi mụ na Aji eji m ekwentị ya sega nwụ sega nwụ sega kama nwụ e, ajọ mgbechi na nwa gọ onye m kwuru se nwụ aga m ịbịa dọ ndị ahụ aka na ntị ịghọtala aga m ịbịa dọ ha aka na ntị anaghị ala ala ala ma e, e, eji ọwa ara ha mara na ihe ala adaga makwa eji ala ugbu a fọ milion naira karịa dị zuru ke ya fọ ala ahụ eke mma erere ya fọ naira Samson wụrụ onye akaebe ọnụ owu ishala ha hụ 4 million na alaka anyị 4 million n'owu imeela broda imeela ya go get him go get him oshinene jeme ma ọchị o jeme ma ọchị eziokwu biko emere nne na ịbịakwala ịbịakwala mere nne na ị na-eme mmadụ ịchị ọchị biko lamanna lamanna lamanna Eric anyị banụ ụlọ na m chọrọ uncle, uh, it's not necessary, you know. Onwe ebe ọtụtụ ebe ntụ ịga ga na ka ndị ọsọ ịma na na-eme nkwado maka ụna so mma bịa echi m echi niile Mama, kwanu maka ịbọrịma iyowo iyowo lolo ajimụ na-etum okwu ikwu mama abụghị m ole nsogbu agaghị anụla mama ndị mmadụ nsogbu ya mama ịgwara ugonwa ịgwara ugonwa sie esikwela nri n'ụlọ a nga m na ya Mmadụ nwoke wajị si Aba lọta ụlọ a kwesịrị ị na-eri nri ọtụtụ ehi na abalị ga-esi ugonwa esikwala nri nga m na ya emema ihe dị ụtọ dị mma ụlọ agha bụkwa mụnụ nụ ezigbote nsogbu ga-ada n'ụlọ hmm, ịmashia kparịpụrụ gị ụkwụ ahụ ịhụrụ odogwu dịka m odogwu dịka m na-ata bred na granọt ahụekere ozugwu ka m ị nwere so ọnụ ụkwụ, ịnwụ ga be ataga ataga n'otu, granọt onwebedị ihe hụrụ nke a mbido ị ga-asị ịta aja ijere aba gbara ka nga, enweghị iji ihe ijere lọ iji eji iji bred iji achịcha onweghị ihe ijere nọ ịgbara aka ga-abịa nga enwe e, e choice agwaga m mụje shie nri ana m gị iji shi ga-eshi nri nwebeghị ihe Mama, ihe onye na-ekwu? E m mmadụ chie gị ihe m kaga. Mama, ihe ahụ mepụrụ ọnụ na-ekwu, karịa ga anaba ala ya mbiko, ihe ahụ na mama. E maka Chukwu nne kere mụ na gị na-abụ, ma sọ ị na akwụ m n'ụlọ igbo onwe m. Ihe na m maka onwe m jezuru ike. E e anụ. onwe uru ịbara m nwụọ na-ebisharịa nga nwụọ gị gama gị ma ahụrụ m ụzọ enweghị imegara m agịrịga m agịrịtụga m ego mkpataga ihe niile mmega agịrịga gị uru ịbara m ịnwụ ihe ọma ka ị mere m maka chukwu niile ịnwụ aga mọda lesbebi kpọ ahụ mụazịtụ ma ha ịnwụ onye akparị nwụọ maka isi m nwụọ mama ihe furu osi bi n'obi pụta nwụọ o si n'obi m fụa nwụọ mechie nwụ o si n'obi gị fụa ee ihe si n'ala n'obi gị ee na mmasị mbụ onwe m ogo nwere onye mere m anwụọ na mmasị mbụ onwe m nwụọ ma ahụrụ ụzọ ịlọchiri m ụzọ nsogbu adịghị Oh. oh Aji, Aji, Aji wọ́n mẹ́rin, ewu ká mẹ́rin kú Aji, Aji, wọ́n bá gbogbo ń wá, wọ́n bá yẹn mẹ́rin, Aji, Aji, wọ́n mẹ́rin, ewu ká mẹ́rin wá nọ, ntọ́ ká wọ́n àbí tọ̀bí tọ̀bí tọ̀bí, wọ́n bá wá, wọ́n bá wá yẹn mẹ́rin, Aji, Aji, ewu, Aji, wọ́n mẹ́rin, ntọ́, Aji, wọ́n bá wá, wọ́n wá, Aji, wọ́n wá. Ní mẹ́ga máa parí. Ọmọ, ọmọ. Ah, ne mama gaba, Não mama gaba pa. Mama. Ah, ne Não mbo wem. Mo wo nyala. Eh, de, ite le monta, le monta mo não we ta bread. Ale pa nizio. Hmm? Abi bisi mbo wem. Eh, ne wo ge, ge na pa na pa. Bo wogi, bo wogi. Ki bi sara, ka bi sara no. Ina yezi mbiko. não ta bread. Ni ni wo nyu kiri. Mama ga ta. Iwo mwara. Thank you. Apare pro gopo. Ye ni na gbasara nge wa apare. Iwo ori. tí ó wà náà lè wà o ìwọ ní ìwọ náà bẹ̀rẹ̀ sí i wà ó ń kọ́ rẹ̀. ọ̀rọ̀ ìmọ̀lẹ́sì fara kan. Hey, that's the name again. Oh. Ah, Ishoma. Yeah, it's Sayoma. Yeah. Oh, he's Sayoma. Oh, Ishoma. Oh, okay, yeah. What's up? What's good? I remember. Ah, man, I, I look at the man now, man. <laughs> you know, it's it, man. amana nsheji meti eti ọ maka anụ m obodo na ndị mma na-eche eshejila metila amara m ha nwụọ hmm. hmm. um, so um amaghị m ka anyị nweta n'abalị na abalị ka anyị fụ n'abalị ka anyị nwa anwụle hmm. just n'abalị taa mana ana m aga Scotland echi m ga-arapụ obodo you know so let's just have fun. Ishi Scotland? Ibi ebe ahụ? ị na-ajụ m ebi m Scotland onye ọbụla ma na ebi m Scotland ọ ebe ahụ ka m nọ na m bata obodo so achọrọ m ije Scotland e nwere enyi m nwaanyị akpọ Grace ọ bụ onye obodo a o si ebe ejema Scotland ị mana chọ tụcharachi m sono ya mma m ekpe ga ahụ nji m emarị ahụ mma m ekpe enwere aka ugbu ụmụ gị kpọ m jee Scotland aga m so gị eje ịbụ na nwa onowu a na-akpọ Bruno ọ mụọ akụ gị aga onye ma Bruno nwa akpọfio enwere ihe m ji chi ije m enwe e ndị nyega m inye ọganye nsogbu njecha nri ọma ememi na anwụ biko achọrọ m ije ịgba mama ọ ga mkpe anyị ga-ahụ ịchọrọ ịbụ ya anyị gị gaa ụzọ ogologo ahụ ebe katọlik chọọchị ahụ nọ akarị ịga ihe ebe a kụrụ flawa flawa geshin ahụ peba ha anyị chegago maka na ịma bruno gị. Hey, brother. Maka na ị ma Bruno nwa no. Ị nọ Scotland. Brother mere ndị ni na ime na Chineke gọzie gị. Chineke gọzie gị. Chineke gọzie gị. Brother. I, I, I, I check again. Brother. <laughs> Gracie, ịcha gị na Scotland. Isoma ee eh, ebizi Scotland ugbu a lekele lekọlakpa ndụ gị narị <laughs> ndụ gị na-akpọ mmanụ aṅụ mmanụ aṅụ lekọlakpa iji achaga <laughs> ịgbacha ka na-eji agba Chineke Grace lekele isi gị isi ndị ọcha oh, Isoma chelugodo ee eh, ọ bụrụ na ọ bụ onye nọ na village kịta m gara ịkpọ gị gaa Scotland hei Grace gaa kpọrọ m jee Scotland ah, aga m si obodo ofu elepanaghe m na ebe emega aga nso gị eje gris chere kata ọ gị nwe ụgbọala ee eh, nke a ụgbọala m one of my ụgbọalas <laughs> Eh? achọrọ m ịhụ gị eh, alakpala ebe kempa gị eh, tupu gị ahụ m ịhụcha m gana di ma biko achọrọ m iso Grace jee ma Scotland soro Grace mee gị Scotland chukwu ajụ Scotland gịnị chekpa ego ọsụsọ Grace Ikole Grace isu ya ga ebe Scotland nwa ebe isu ya la agaje ndị ihe ma gbasara Grace ị gabedị Lagos kedị nso nga ya nwere ịga Scotland ọnwa ebe ijere ahụ ọ nwere ego anyị chọrọ gị kpara Scotland Nigeria nga nwere ya kpata ya ebe a ịmanachi ee eh, ije Scotland ah. ọ kpadola jije wụsara ala ndị mmanụ anaga ya elu nwa aga elu dọla eme ga-eji shu gị kpa gaa kpere ndị ịyọ ebe ga-eji ya gbaka ọhịa gresi gwara gị chineke otochi sachakwala gị isi mee ga dịka onye iberibe o gresi gwara gị iru ala bekee skọtwọl ndị ọcha ndị iberibe na ha wee ego n'ala ga-ewere ụkwụ zara ya hai chineke nna aka ịhụrụ gresi a nle ya nyela mkpụrụ anya ụcha anya mma nwa ahụ adịghị mma ụcha anya mma ya adịghị mma onwe onye ma ihe ọ na-arịba ya nwetago ah, obi m na-agwa m ọ na-akwụgharị dịka ọ na-akwụgharị agba ọkpara agbagide ọkpara agbagide ashawo ndị ọsịsọ ndị ihe mara eme na Scotland ya kpọrọ gata ige ebe ahụ ọ dị ihe ihe na-eme ụmụaka gaghị akpọ kpọọ ndị Owere n'ọnụ asị kọbụla emere asọ ụmụ Owere ụmụ ewere gbara akwụla ụmụ owere mela ịga nọ nga ka anyị edokọta aha owere mekwa elu ewere m ala bụ dịrị egwuregwu ihe ka bịara m bịara m aga m amepe ahụna m anya kwe ashi a chineke chọgbukpa na shinje skọtọ na ịhụ nna ha ọla dafọla m jeje skọtọ fụ a mma m kutuo ya ọ gbachi danyere ya emechaa akpa ohere njikpe ji ha kpasịkọtọ afọ aha lee n'obodo a mere na-abịa n'ugwu aka ejechana m skọtụ ejechana m skọtụ ịhụnachi achịla mma m hafụrụla m mma ahụ mejee na Scotland ahụ mma ahụ gresi chọrọ ịkpọ m jee ọ oh, na m apịakala ọ oh, na m agbakala ugburu aka wee ego meji ya pịarọ ndị ijikọ ahụ ya ụmụ ya mụmụ gị kpagharị ha anyị ịhụ nna mma m igi kperela ya ma ọsọ gị ma ọsọ hụ na gị eji mgbagogbula aka na amaghị kpeji amaghị kpeji ma gị achọ hụchi naanị m soro ji ma ana na akala ya ugbula aka The girl no gonna you. Oh, They say ya I be woman no I know. Tam gama kala andes ko. Ike nga shiribun awo bandes ko ejaga. Sorry oh, oh, yo, sorry yo. Whether you good or bad yo, it's your mama to work yo. Whether good or bad yo, aga na alacha no aka no. Oh. Onwere ifolu bu. Mma nwanyi na obu ego. Mgbechi. Ehuru hmm. hmm. nwaanyị akpọ Amuche ịhụla ya ugbu ka o doro m anya shi arịghị e jikọrọ ya onowu arịghị nzuzo emeghị ha ahụla m ya nna hmm? e m ịmasị kemgbe isi njiri mara onye ewu eh. ịhụ na ugbu ọ nwụbeghị nke ikwuru karị m ya wụrụ so onwe nwuhe jikọrọ ọnụowu na Amuche onweghị esi e ha rụrụ gaa aka elee ihe ọ ga-eji ekpelala ya ikpe ikpe ahụ were ikpe niile ekpelala ya ekpechala m chọkwa ihe ị ga-eme o mana ihe ị ga-eme ị ga-eme arị ihe mmanụ ọbụla fụrụ imelu ukwu ada ugbu onugbu na onwe ya adọla ijisi anyị ga-agwa agwa e, e, igwe ma ọ bụ na anyị anyị kwa n'iru ihe gbasara e, ọwụ igwe ọwụ chukwu igwe ka ọ hụrụ ọwụ chukwu jụọ ya nwa papa lee m agwa gị ị mara ihe ị ga-eme were ala ahụ jere ya ị ga-eri ya n'ụtụtụ ị ga-eri ya na nde iri ị ga-ere mgbe ọbụla ị ga-ire ya ga-ere ya nye m ego mlachi ọnịcha maka ọ na-ire ya m ga-eji aka m ree ya ọ bụ nwa gị mụkwara lọta a ụmụ ndụ ka ijiri e lọta aka lọta aka ala yoruba ewerecha ihe gị niile avụọ ihe gị ụvụ achịla ọwụhụ na m onwe dịla ka ị na ike elan wọn wọn tún kúrò hinna nímú ẹnani hinni náà wọn lọta gbẹlẹsà lẹlẹ gbẹlẹsà lẹ lata lata ọhìn ọgùchá náà òun ni wọn ṣe mọ. mana ekule ko ẹ eh, yẹn nana ne nari ana nana ne nari. ololololo nsu ẹ ama nọ ẹlẹbẹ nù nọ mẹ nọ sí nsọ ọbịa bịaganga oke ọbịa enyere nụ maka ịzacha ebe niile. ẹlẹbẹ nù. wepụ na ihe mega. enyochago agha prezidenti apụgala onye bịaga m kamu prezidenti ọ chọrọ ịkpọ m jee skọkpọ dada lebọn nke wu skọkpọ kpam na-enwekwa na hema skọkpọ wu skọtland skọtland palaka gazo demam demam palaka unu fentere me me me no wasu muna bashe ya ma bi kala hosu le hosu hosu when they start Yo, yo, what's up? How y'all doing? Yo, what's up? How y'all doing? Eh? How y'all doing? Get to the married. I hear him. Okay. Oh, he's got done, done. Yeah, or your sister's Dean, huh? My sister Dean, huh? Nka wobi, nka wuju. Oh, ha Dean, huh? Mama no ho ya. ya bịa ma agwa ya shi bịara nsogbu adịrọ unu nwere ezigbo ụlọ here though, trust me though. yeah imeela e, broda e, e, akpọzina m broda mere niile i don't like that you know i'm saying m ka ị na-akpọ m ichi m afọ you know you go by you know ịpụta m ọnwa na-eti eti ha na-akpọ ndị enyi nwoke everybody na eleghị isi ala gị chọrọ iri akpụ anyị nwere ofe ọha nwee mba mba mba mmadụ eri ihe ndị a ọ na-akpụ mmụọ a just negodo m anya na ị na-akpali mmadụ mkpali just look at me come on akpụ ihe m na-eri bụ guacamole mushroom, all but just by the way, Well, um, eh, abịa m ihe ebe a bụ ka ị nkata eh, ya ngwa mana unu ụwa agwago m you ọ gwago m si m nyere unu aka na unu bụ ezigbo mmadụ so iji asịgo ugbo mmecha, jee skọtụ mesona gị smọka kpa biko emeghị nwere ike ime ma enwe ike soro gị jee maskọtụ na ya enweghị amamaka nri ma amamaka ekpe m gbasara ha na biko kara achọrọ m iso gị ka e enyi nwaanyị eji akpọ Grace o chikwa n'obodo ojema Scotland ị marachi ma ọ chọrọ inye na maka mabịa m ebe ahụ ma ya mana mma m ekpe hụ mọọ na nchọrọ ịmara ahụ mma m ekpe hụrụ nke ugboro aka enwekwaghị gị ime m ma hafụ ije ị chọrọ ịga Scotland right? Hmm. onye ọbụla chọrọ ịga obodo oyibo ebe niile m nga onye kasị na ọ chọrọ ịga obodo oyibo onye kasị o so gbada ododi ọ ihe m na-emere ndị mmadụ so so what do you want to go to Scotland? Ịchọrọ ịga Scotland? Eh, so what do you international passport? akwụkwọ akwụkwọ na-ebuga mmadụ obodo oyibo ihe n'ebe agbamakakpa ya hụga m ugbo enweghị mara na gbasara ya nye na maka mma mbịa agba ya ndị kwuga ọ ma na ha ahụ ugbu ya bịa ya sụọ ka ahụ nta gị ya ụlọ madam mere niile ime na chineke gọziela nga ebe ilechara marachi gị kpọ m eje skọtụ chineke gọzie gị nsogbu adịrọ nsogbu adịrọ eze a na m enyere ndị mmadụ aka onye ahụ ma aja ha kpọọ m ọnwa na-eti eti maka na anụ m eti anụ m etigodo nke bụ etiti anụ m enyere na-akọrọ ihe ha anụ m enyere ndị mmadụ aka ka ị na-akọrọ ihe ha ịhụ nnacha chineke goziere anyị ịhụ na ọkpọjije ji abọda mere nene chi abịa gozie anyị chineke mekwala m ahụ eta nwata gị nwoke ka agbalie ọ gbalịsiele nnu ike amadịghị m ihe m ga-ekwu ekwu o dị ụdịrị ka ndị igbo na-asị mmiri juru nwa awa ọnụ hai chineke gị gọzi nwa ma dị gị ihe ọzọ ihe o mere bruno ọkwa ha chọrọ ime na m mee ekpulekwu ya shi a m ga-eso ya eje skọt Uchechi ezigbo onye owu nke pụtara na ọ wụdị ezigbo mmadụ. ezigbo mmadụ. Mama, ekwesịghị hmm? ịgbalịsi ike ka ugbo. Ọ rịkwanụ nga sista emisekwala ọkụkọ ugbo misie nini ma m na ugbulaki ee eruola m skọtụ ịhụ skọtland ahụ eruola m ya eruo ọ na-afọrọ m yọma yọma bịa were dọla merụọ ndị mma n'ahụ ma pịawa pịaka ha ịmana chi njichaskoɗo yo dolanghe pa'an onye rashi piam agana gana iji ya binyamanu ị ga-eji ya binyama mma esi aha ya skọtụ Scotland ọhị bọda mere nene kpọrọ ya Scotland Scotland ọ na ndị ndị ọcha na-asụchakwa Igbo ọ na ihe nwoji zamara aha ebeke nwoji wụrụ aha Igbo ahụrụ ndị Igbo anyị wụ otu ịghara Scotland ee e, ahị m kpọrọ ee iji a dịkwana mma ego ahụ ndị kwụta esi eweta ya ego ahụ akpa ha hiri nne o o hiri ezigbo nne ndị kwana ai chineke enweghị e, e, omerewa ịmanachi imekpa ejije nwe ego nje kpa agakwa inwe aji ma nnayo geje onye fụcha anụ ndị ahụ ị na anụ ya ji ọnụ mkpa iji enwe ego e ololo ololo

rugoro ga-arị mmadụ anwụọ efemen na um, o nwere obere ego fụ ọnụ ya o mee ka nye gị ya ka iwe ga hazizie m ụmụ ife anyị ga-eri ghọtago n'ezigbo agụụ ji m emiri m ịkụ abụ ezigbo agụụ ji agụ dị n'obodo nwanne agụụ dị ma mụ ụwa gị soro m ka anyị mebe ekpere maka o nwezika ife dị kịta mmadụ m ego dị ekpere mmadụ na m um, a na-atụ nwe nke ya da na-adaba ị na m eme ka ifetu na ekpere ada amasị gị ya bụ na ọ bụrụ na esoro gị mee ekpere anyị na-ekwu okwu ya ketu etu m desi ozi ahụ izi zie mpa gị ka etu m desi mie ozi izi ka m zie mpa gị nka n'ime Ẹ̀dùnmọ́ rẹ̀ fẹ́ni lẹ̀ tíjọrọ ẹ̀yìn ká ẹ̀jẹ̀ tíjọrọ tí ká ẹ̀jẹ̀ yé jì. Nígbódò yà ọ̀ nígbódò nígbódò gbogbo ọ̀bọ̀sì gbogboọ̀sì ìmẹ̀rẹ̀ yìí yẹ mẹ́tì ìmẹ̀rẹ̀ tí ká yẹ mẹ́ yé jì ọ̀mọ̀rọ̀ bọ̀sì náà bọ̀rọ̀. So ètò àkíyè sí appreciate ìfẹ́ mẹ́rin. Bẹ́ẹ̀ ètò àkíyè sí appreciate ìfẹ́. Dáná. Ìbẹ́ òde ń sọ wáyà dẹ̀rẹ̀ ń sọ wáyà dẹ̀rẹ̀. Mgbe mfe mẹ́rin mfe mẹ́rin mm, mm, mm. jẹ́ n'isi àkwa ọ̀nwere dọ̀dọ̀ ebe afọ orí ẹ̀ lè jẹ́ hazi ife anyị ga-eri.

ha na-agakọrịta na-eme ihe niile na-emekọta ya ọnụ biko ya gbanyere ugbu a ije a nwa m nwaanyị chọrọ ịga Chineke onwe ya ma na nwatakịrị a ga ije a nweta ihe o aga ka mụ ala onwe m nne ya ama na ọ ga nweta ahụ ihu anyị ga awa ọchị ọchị ọ ga na-ejitere anyị ihe anyị na-enwe obi aṅụrị ọ ga-adịkwanye mma ka e anyị aka mara otu anyị ga-esi eme ya ka ije agagharị ya sịrịrị werere nwanne m enola biko mm. amuche mm. ihe nkwughachiri ike owu echekwa m na ọ ga-ekwe omume ị ga-eji ala gị biri ego mm. ọnwụkwa m na onwe ihe shiri mee inwe ma ihe ike kwụọ ụgwọ ego a emekwanye ha ego ime ya ah, ka ha wunye gị okwu ọ ruo mgbe ahụ ya nwunye ego ọnwụ m tụrụ anya abataghị merie na ala nye gị ego ka akwa na okwa m ga enye gị ala kwụ gị ele ahụ ala e ya meghere ala ahụ ị e, hmm. na-ere ala ebe m na hmm. ebe eh? eh, a eh, mamisoma ka eke mere hmm. mama mama a na-ekwu maka ihe mmadụ enye mmadụ aka ịghọtago nye ya ego ahụ ya na ọ ga-akwụli ụgwọ ahụ nye gị ya enye m gị ego ahụ nọ mmanwụ aja nwa ị ga-akwụ ụgwọ ahụ daalụ sọ ọ ihe iji shi ụzọ ije ya ọkpụwa ọ maka nwa ka ije ya iji su ji ụzọ ije wee yọ ọ maka isi ọma ka ije yọ ọ maghị ahụghị ịyọ ọ ịyọ ele ha ji wụzi enyi na enyi ị na-asị m ịyọ m ga-enye gị ya m ga-enye gị ma ọ nye gị ya ha chi m gọzie gị ma ha emenwe m ga-emere gị <laughs> m isi ọma kedu ka ị mere ishizi ole kwụọ ya ele ebi gị ishi weta ego iji akwụ ya mama ihe ka mkpa bụ ka m nye gị ego gị gee ntị ka m gwa gị m na-enye gị ego m ga-eti gwa gị ọmụrụ nwa n'elu ya <laughs> ma na gwa gị ọmụrụ nwa kara aka mama elekọta unu anya ka onye ga-elekọtakwa n'anya nwaanyị be m ha ya hmm? emecha anyị atụla okwu e. ah. hmm. ọ sị gị ha m ya ha m ma mesia aha m ngwa ha m Chimgozie gị n'ụlọ nụla ngwa ham! m mba eji m gị mba eji m gị mba aga m ịha gị eji m gị mm, ọ sị gị ham! m ha m amisioma ha m mba eji m gị oh, na-akparị gị ngaji gị mamisioma ha m ndị chineke achịkara mma ajọ gị lee mere gị lekala nụ ọ ghere iji jee ha Scotland afọ ala ya na wego chọrọ ịchụ m dada o zuola anụnụ chere ma mama yara anya mara nụ ma mama jụkwara inye ya ego tupu gaa nọrọ nga na-echegbu onwe gị sista aba mba ekpechiri m ike na aka ugbu ga-awa ọkụ ọwa ọkụ cha adịla ịba mana hai ome o meela ka m na-agwa kịta chukwu onye obiọma ịma na nnọlarịọ mama ajịga nnọlarịọ mm. mama ya otu nwaanyị asịchala eme aje eshi bo se wụcha kwugide oku kulite oku a mme ya ekwere eh? hai obi eruo m ala aja wee ezigbo mmadu wo chukwu ga-akọzi aja a ezigbo mmadụ ego agba aja ụda ezigbo mmadụ gị nwere ajị chi m ga-agọzi ajị m ajị ajọ obi m obi gị gwa ọwa ajọ obi m achọ nwụhụ na ajọ obi m na gbara ya ajọ oh, oh, ajike chineke gọzie ya eh, mm. eh, ọ sị ọsọ ga-ahụ onye isi ndị ụmụ nwaanyị echi onye isi ndị ụmụ nwaanyị akpọ onye kere ahazi ego ha nọ kpaa ya kpazie ya ma mara ụbọchị a ga-enye anyị ego um, abalị anọ abalị atọ na anọ ugbu a ha ga-enye anyị ego kpọwa nwatakịrị nwoke a kpọwa ya kpọwa ya ya bịawa abịawa ọ nọrọ anọrọ ego abịa ha ala ga-agawa Uh, chineke gozie ya n'ugbu Scotland ka m ji sista Scotland sista Scotland <laughs> um, Tommy Scotland ọ <laughs> chineke otu ekele Scotland eh? <laughs> nshi chineke kere m mm. iji ghọ ego n'ala Scotland o ekwesị anya mgbaka oh, ana m sista akwa gwara m ga-agba chineke ga eme ndị iro anyị amen chineke ga eme ndị iro anyị ọ mevọchara mgbe mevọcha ịhụhụ ya dada obi m akpagbuchala ịkpata ego a nwa m isi ịkpatazi ego ogbenye a na anyị lazụ anyị ame gịnị anyị agbakashịa kụwasị ebe niile ọ m dada dada dada ma dala ebe onwe ya onwe ya ndị anyị jika na ya were dọla ma nwa ka pekam m na-ekwu gị ewere ma nwa ya pekam ọnwụ dị ka ịpịa buutu gị Ojena bia na ịnọ n'obodo a inube maka mụnwa inube maka mụnwa kechu esere inube maka mụnwa nwa na-eti eti amaghị m onye ugbo ugbu na amaala ngụ ọ wụ otu sike ji ama mma na ti ka m gwazie gị ọ na-ewute m na ịpụta si gị mere onye ngwọ ka m gwazie gị ka ngọzi gị ebe ọ bụ na ihe na-emelite n'obodo a gaa jụọ ya ese eso m eso m a na-emelite emelite ikwete na ha na n'ọchịchị m kwee n'ọchịchị m iriwe nri ịma davido ịma e, e, e, timaya timaya kedụ agụ egwu egberi papa eh papa bukwa eh? hm. na akpịa papa bụ na akpịa timaya kpọm n'ụtụta timaya kpọm gị a onye bụ timaya chineke ọ kpọm n'ụtụta si n'ọtụ ihu m si mgbambambambambambamba tabụ na-enye m nsogbu ọ na-enye m nsogbu si ebe abụ m ya ọsọsọ mmụọ abụ onye na-agwa egwu n'obodo a onye gidi gidi na-akpọ m na-akpọ m na-akpọ m na-akpọ m kogo mu bulu aka. ya ọmaka davido. davido. Ah, ah, davido ọmaka na fi àti davido dịka na davido kwuru onye wu davido ọnụ eh? ọgbagbo davido davido na-ayọm na-ayọm biko ka m nọ n'egwu ya ọ na-achọ ifichọ m nsị a ịma nwanyị. maka gịnị dibọ na-eme ụka amami ụka amami ụka amami o wee tụsa emesịa mba ị na-ebe ikuluda ịchọ ka mụ shine nọ n'egwu gị ị ga-ewetu isi gị ala nakpọ ọ maka Wizkid Wizkid taa ah, ọ na-ewute m ịnasị Wizkid ị na-akpa afa ndị ọ dịka na onwe ya ahụ Chineke ndị a bụrụ nweghị ndị ahụ nwere ihe ndị ahụ ịchọka mkpọ wiski ịchọka mkpọ ya fon ọ na mkpọ ya ugbu a oh, now because Adam na-epiki kọl ya that boy kpaso m iwe ọ kpaso m iwe ọ kpaso m ezigbo iwe ọ kpaso m ezigbo iwe o sendigo m text message si mụ na ọ na-arapụ Los Angeles echi ịbata Nigeria bịa home onye bụtara wiski mana ka anyị rapụ ka anyị kwuo ihe ọzọ ka anyị kwuo ihe ọzọ ee ọzọ dị ka ibi um, ị chọrọ ịnụ egwu e ya bụ na ịchọ ịnụ egwu m na-eti ka m ga-esi eti m na-eti n'ugbulaka maka na m ga-eti n'ugbulaka mhm. mmeti eti n'ugbulu aka mm-hmm. maka na ngeti ga-eti n'ugbulu aka ugbulaka ugbulaka ugbulaka m ga-eti n'ugbulu aka m eh. na-eti ngwa maka na ngeti ga-eti mmeti aka m eh, eh, maka na ngeti ga Ubulaka, Ubulaka, Ubulaka, Ubulaka. Baby, it's too much. It's too much. It's shall Ihe ọbụla ịchọ ka m mee ka mụ na gị na ee ọ na-eme ihe akwa enwe wiski achọm ha ị ga-afụ wiski ị na-ekwu maka wiski onye kwụsị wiski ka m gwazie gị flavọ n'ile nọ n'ile nọ ime flavor onye wu flavor flavor n'abalị a flavor nke ahụgo ife kachi i go chop you like i say ife kachi i go chop you like tomato my baby no dey kwabara my baby no dey waya waya onye wu flavor onye wu flavor flavor n'onwe ya sokwa kpasoma igwe na ndị niile a biri ego n'otu unu hmm, ha niile ebiri ego mana ọtụtụ n'ime ha akwụkwọ ana n'ụgwọ a ọ na-afọrọ ntakịrị ka ha kwụcha mama otu na bụkwa otu ndị ike ya eh, unu ebiricha ndị mmadụ nnukwu ego ha na ihe ahụkwanụ nnukwu nzukọ ụmụ nwaanyị mụnwa agwakwananụ ha ka ha binye m nke m nwa amuche na nke m nwa m nwoke ka o were gawa ụzọ ije jee bido ahịa ya mhm. ihe m ji eme gị ahụ ka m mara ma isi ọma gawa obodo oyibo ọgachi ka m mara nụ ma nwa m nwoke ọ ga-ekwenụ gawakwa ụzọ ije ochie yọwa nga uche nwa ndewo ndewo ndewo ewo ocheke gị nke a ihu gị mkpa enwe ihe mere ara eme mma o ara eme mma ara nne mere ile ịkpa m na jikwa na mma di di di nwoke kpọrọ onwe ya di m oku ohihie ọhịa ọ onwe ya di m iwerela obi koma m elu ọ ga-akpenuchi ihure m mma ile mkpa ihu shiara m mma elekwana ihe o mere ubu ị akụkọ ka ahụ anyị ga-akọ ya esi ọzọ ị hụrụ ugbu abịara m ihere mkpa biko mhm. achị mma bịabịale maka m ebi ego na na nzukọ ụmụ nwaanyị meele maka m e were nye nwa m nwoke o hụ n'ọnịcha jee bido hụ n'ahịa ọwụrụ na ị bịara ihe dịka echi gara aga ana m nye gị ya ee amauche bịara chi mbinye ego maka nwa ya na-apụ obodo a anụnwakwanụ birikwara nwa nke nwa m nwoke ka o were gawa ịzụ ahịa n'ụzọ ịma na otu onye izuụka e, mmadụ na-abịa izuụka na m inye gị mana ị ga-echezi izuụka ọzọ na-abịa abịa izuụka na-abụ na-abịa abịa ma na-abịa gị cherekwa o amuche ojikwa na ị ga-eme gị o ịnụbela anụbekwa m okọla m nwa amuche gaji obodo oyibo isi ọmanụ enwere onye chọrọ inyere ya aka na onye ahụ abịala ọ ihe o ji bịa shie ebe iyi ego ya chere chere chere palamawo akala ihe ipuga tire abo aga ile amuche ka ikwuga ekwuga elu amuche ka ọwụ amuche di gịnụ hey mama di gị oh. nne ekene m udo dịkwa oh. timaya timaya na-akpọ gị zanụ ya nụ ya biko zanụnụ ya nụ dịka tinga ya zanụ ya biko nsogbu izbo na-enye m nsogbu ọtakịrị ya na-enye m nsogbu zirizi ya tibi nwanne ka ije udo dị udo dị agwago m gị ekweghị m ekwe m gị nkwa asị m gị ya anọ na my video. ke ka ị na-akpọzi m ha kpọ na-enye m nsogbu agwagwa ebe ihe anọ na vidio ah! ị na-eche na m ga-ewere e, e, e, Davido tie na na na ọnọdụ gị mmanụ Davido ga-eme nke ya eme nke gị biko nyesina m nsogbu biko mba mba mbambambambambambamba ịma ahụ m ugbu a ime ahụ nwụgburu aka mụ na nwa e, e, onye na-achọ ịbụ nwa m e, mụ na ya nọ ebe anyị anọ na anọ asagodo ya mba ọbụrụ ka bụrụ nwa m ụmụchaghị hmm. nwa biko biko ee ịtọ ngwa gị ihe ga-emere ngwa hmm. na udo irigokwe nri ngwa na mbanụ na ebichekwa na achọbeghị m iwe gị nwaanyị na ikpebeghị m nsi enyi gị maasị achọ m m gị nwaanyị ekwela m iwenye gị ama wenye gị nwaanyị igwe enyi nwaanyị ya na n'ọchịchị m ifu maka a ikwu ifu maka ife a ikwu ugbu a mezie ihe ga-eme wee taa Waiter! Ego na-ebu ego mmanya gị. Saa ọ naanị 3,600 sa. Saa ọ naanị 3,600. Etu na olu wee ebe 6,000 ka 7. Saa ọ naanị 3,600. Nna ego adịrị ebe a. Ego adịrị ebe a. ATM ooo ATM echefuela m ATM. Nsogbu m na-enwe pitiful emetm m erike ihe na-eme gị erike ihe na-eme gị iji 3000 ebe a eji m ego chimenye ya ka nji tinye ya gabo ya gabo chọọ ego dị 3600 ịma ihe mere chegodute enyekwanye chere ka m kpọọ my boy ka o weta inye gị Inyelie. Enyi na mị. Hey. Oh. Si wee taa bịa. Nne, ifu maka ife anyị nne wa. Ee, nne, ifu ife anyị. Ifu ego a. Ifu ife a ekwu. Mm. Maka ife na-ewu a. Ife anyị ma ogburu aka. Ihe nso m je obodo oyibo ga mee ma vidiyo. Obodo oyibo? Hey, mimi naomba somo sukwa Nicki Minaj. Eh, Nicki. Nicki Minaj na-agba egwu ebe a. na-agba egwu ebe a. Mụ na Nicki Minaj. Ga-agba egwu. Nicki gba ịgba. Ya wụ Nicki Minaj ama ahụ ya. Mba, ọ Nicki ka m kpọrọ. Sịrọ m Nicki. Ee, ifuga ife a. Ee, kwa ị ga-akọkwa obodo Igbo a asịzi miki miki biko isi mụ na ya ga-agwụ n'egwu gị na miki nọ n'ofu akụkụ itipugo ịgbalịala ime na itipugo Nicki Minaj. Hey, Chineke. Oh, oh, hey, onye oh. ka Chineke. Chineke. Mmi na Nicki Minaj. Nicki biko. Maka ndị airport ịmụba ndị embassy biko. Nicki si Nicki. Ime na ịgbalịala obi akpọbuchala m. Nicki bụ ebe Nicki bụ ebe ebe Nicki bụ ebe ebe Nicki bụ ebe ebe Nne itikwugo. Ajị m bụ nye ikwu n'isi. Hmm. uche nwa ị hụrụ ihe ị chọrọ ime na ama uche ị ga-eme na ya hụ ị ga-eme na ya hụ echeghịkwa m shi ihe ịkọga nga ị ga-eme ya kpa ahụ echeghị m shi ị ga-enye ị ga-enye ama uche ego ahụ ọnwụ m ka ị ga-enye ego ahụ enyena ya ị kwesịkwa na ikwu otu ya nwa gị ụzọ bịa ebe a na n'iwe enyi m ma pụtanwụ na aga m ya ihe ọsị m ya emefu m ya akpa ahụ uchenwa elekwa n'isi enyi m agịwụ o udonwugo anya shi onye ọwụla na anya bụ onye iro onye iro gị onwe mashi onye ọnwụ na onye iro m wụ onye iro gị amauche wụ onye iro m amauche kwesịrị iwe onye iro gị akwenụ na enyekwala ya aka ahụ ihe ikwu ga-ejighị eji ihe i kwuru ejighị eji aga nkwe maka na gị na mmadụ gogo egoga mụ na onye ahụ ekomụkọ hmm? o nweghị ihe ọjọọ m mere gị ọ bụrụ na maka na achọrọ m ime ihe jiri eji ka ị ga-eji kwụsị ịtụfụrụ m ọnụ ị nwere ike kwụsị ịtụfụrụ m ọnụ mana mụnwa ma n'ime obi m na onwe ihe ọjọọ m mere gị <laughs> ịnụ na ya ihe ọma nwere ike imere gị wụ ma ewere nke izu ụka zuru nwa m nye gị ga-enye nwa gị ya agama ma izuụka ọzọ na-abịa abịa ma enyezie nwa m ọ bụrụ ihe ọma nwee ike mere mana isi m na m aga enye Amuche ego a enyechakwala m ya ma ka ọ ka m chiri nye ya hmm. ọhị kwuru ya wee ikpenyere si ị ga-enye na Amuche aka ebe m si ga-enyekwala ya aka gịsa gị ga-enye na ya aka ee eh? ngwa nye na Amuche aka nwa ya jee m ala bekee ma ụmụ m nọrọkwa n'ebe ọ na-afọkwanụ ihe ga-eme ma gị hmm. ọ na-afọkpa ama gị ga-eshigharị nye gị ma ekwela ya lekwanụ ihe ga-eme ọ wụrụ otu a ka esi chọọ ya ya rị ma ihe ga-eme echi ya mee taa ma ahụnụ ọnene mama hapụ ya shi alawa ọ nyere ezigbo onye okwu na ụka nkwa na echichi o ka ị na-eme ya n'isi ọ si anọ n'obodo a maka na ya na mmadụ dị n'iro eh. ka o ji chọ ka gịnị anọ ọkwa n'iro ọ gịnị ka akụgadị ihe aga m inye ya nke nwa m chọrọ inye aga m inye ya ihe ga imeni ya mee m ahụ ọnwụna ọ ga-epịa isi ya na ajọ ụlọ ya pịa ọnwụna ọ ga-epịakwana ya n'osisi ya pịa ya ma ahụ aga m ya mama <laughs> mama kịta ka ị bịara e? kịta ka ị bịa ihe ikwu amaka mama ọ na-adị mma mmadụ chi ime ihe ọma ya mee ya maka na ọchị ime ya emere ya makara m oyi gị nwaanyị na-akwagharị gị na gị ya bịa n'ụkwagharịwa <laughs> amụmụ amụmụ ya mama sabar biar biar biar biar biar one nak suri kita suri listen it's still me rolling down in the Mercedes. Uh-huh. Now everybody knows I'm a masculine, uh-huh. so when I oh. roll down the street the feminine, uh-huh. all the chicks in the hood think I'm a pimp. Uh-huh. I got lost in my home that do my cooking. Oh, if you wanna know if it's no easy, uh-huh. I will. That's what you. Yeah. Yeah, that's all. I'm not going to be Yeah. từ nó để cả quên mất tuổi mà hao tỏa cái tỏa đi phải đi phản à ta phải nó cả đồ đúng bọc nghe cả đồ đúng bọc nó ta vẫn là bị phê ở đâu cái cái này cái ừ. anh ana nwanne nwanne nne nwa m ebe a na-asa m ebe a lọra bụ afịa nwa lọra na enyi nwoke ha na odogwu ma ifeme nke esi femezi ji wee gbuo ka ịbatazi ị ma na ka esi na timaya ndị egwu ibe anyị bịara ebe a na-achọ gị na-ajụ ese gị ka esi timaya niile kọmfọtụrụ ife a bụ ya mgbagbudu mgbagbudu echibido ụmụ nwoke mmadụ na iri m onye ka a na-akpọ papilongo papilongo longo nwanne nwanne longo nwanne Balẹ̀ àná, ó bí àtọwọ́ lámì náà ń gbà. Chinua mmiri. Gaa na ụma mmiri ugboro aka. Ugboro aka. Ebe na ugboro aka. Nkwa nnọọ. Ha ha ha! Hey, another buku. We banked in on one. That is a thing that. Hmm? Fumai. Fumai ni nani? Mi. Abro kuku. Pamuaji. Ìgbà ya ká ti pa lò pa. Ayé ti pa mú máa wókè. Ojúkó mú máa wókè. Ìpìyà bá wà chief bụ na ụmụnwe ka m daa ka m daa odogwu chukwu niile gbawara m ụzọ ka nnụ ọ gwara m na oge ndị ashọpụ ngwazie gị ga-agbaji isi nwa na-akwụ ụgwọ ma n'ezigbo ọkịdị ọkịdị ọkịdị ịnụnụ ịnụnụ ịnụnụ ọnya nne rigoro ka anyị rigodo nne nwee ezigbo ume rapụ ife a ka anyị ndụ gburu aka papa ihe mmega n'ụwa m gị nọ n'ala isi m ụzọ gara bekee adịghị m eme ịmụkwara ihe ị ga-ime bịa mee ya ịmara nga ị ga ige weta ego gaa weta ego aga na ala isioma ọma eburu m ụzọ gaa ala bekee isi ọma nkịtị isi ọma nkịtị ahịa ebugugbu ele ezochichi e, m n'aka oshimaka ele tụọ oshigo aka ya wụrụ na shọ nwere ikpe ishiri werela nnọmara ego nye na nwa gị nwoke shi ya were ji zụmahịa ọ ga ịnọ nga ugbu oge nọ nke ugbu ochi gị aka uche nwa ele ka emejekwu ya sa ya bụ ige ego anwa gị ji azụ ahịa imefu ihe gaa nọrọ nga amauche buru ụzọ gaa ewere nye ya bịa nga ugbu sasa si m n'aka ochiele otu si m n'aka ihe ego a kemgbe ụwa ịma maka ego a ịzụ na mitin ị gakwa na enyi gị nwaanyị bụ iga ego ọ gaghị esi gị nweta emitin gị gba nkịtị ọnwụ na ị nyere m enye kemgbe a ka m ịpịakara banyana a ka m ịkpakara ezigbo ego gị na papa nwa akwana ihe unu gị ime mara ihe unu gị ime weta ego nye m aga m anọ n'ala isi ọma gị amerịka aga m ebe ọ bụla aga ala bekee kama ọrụ china m gawa chọọ na ego ya wanu prada takwa sidishi Ada ada mba yo oshimaka uche mma maga. hụkwa ọ ga-ahụkwa ndụ m ka ọzọ bịa mgbechi emtụrụgba ya ha aga o asụrụ nje ọgwụ jawab ya asịkwa jawab nje nwa jawab I must make money ololo ololo ololo Huh? mama ga-ebe mama ga-ebe mama ya ihe ị na-akwado isi m ka ọ ga-abịa esikọdụ ya eziokwu ọ dịkwana mma jimakwo gị nyere anyị aka nye enwe ego nje eje skọdụ elekwana ihe ijebe ga achọghị m ịnwa jega m ịnwa anana ma yọla isi ma e, e, na-egwu e, egwu ama m na ya ee ga ọ ga-akpọ gị ọ ga-akpọ isi bịa gawa gawa kama ha m gawa gawa ha m m Panjang bakam jingga mama gode. Ya ya ya. Ah. Eh, sih. Apa? Puta puta. Gawa gawa gawa. Oh no no no. Sorry sorry. Nana misu meja nasuko tulandi. Oh, nanti gimana?

ajị m kpụnyetụ m okpu ikpu n'isi achọrọ m ikpu ya Achị ma Chineke ihe gị gọziela m gị achị ma Chineke gị m gị ihe a ka m na m na onye ihe landi yo. Ojanna sukoto landi yo. Ai, ke be ri ke na, ke be ri ke na, ke san da be. Ba go do ka tai to. Tabna ka mo ba lam ka se ba po. Ai. Mm. Enweghị nsogbu na ekwentị ya dakwụ agakwụ aga abara m ọ nọ na ya m ebe tupu ndị ejide m ebe tupu ndị ejide m mba